Eh, n'ụbọchị nke taa bụ ụbọchị fraịde abalị isii nke ọnwa ọgọst anyị ji aka na unu na-eme ọfụma ebe ọlụ unu nọ anyị bụ akọ eh, ihe na-ewu ewu bata n'ehihie a dịka o si adị ọkụ n'ọnụ eh, akụkọ agwa na akụkọ gbasara ụmụ naijiria nakwa ụmụ afọ igbo abụọ ka mkpọ ya ụtọ ahụ obere esemokwu dị n'etiti ha eh, onye a na-akpọ maazị Harrison Gwamnishu na eh, maazị Kingsley Ọjị eh, nke eji egbe igwe mara na-emekwa ihe nkiri o nwere okwu pụtara na ihe banyere ego ijikwa e, nye ka agwọ ọrịa agwụkwọ ọrịa nke a bute ọtụtụ okwu na soshal midia ya mere anyị jisi ka anyị tinye okwu ọnụ onye anyị na ya iji kpaa ụka bụ Eh, maazị harrison anyị kpọtara ya eh, dịka ọ dịkwa anyị na-akpọkwa anyị na-agba mbọ ka anyị gbakwara mbọ ka anyị nweta maazị kinsley ọjị bụ ebe igwe mana ọ dabachabeghị ọkwa na anyị nweta ya anyị ga-akpọtakwa ya ka anyị na ya kwuo ka ọ gwọkwa anyị otu ihe si dịrị na ebe ọ nọ eh, maazị ndewo ya ndewo ee imela maka ịbịa zaa anyị oku n'agbanyeghị na nkenke anyị ji kpọọ gị ịma ihe anyị kwe kpọọ gị bụ maka esemokwu dị na gị na dị n'etiti gị na eh, maazị Kingsley Orji ejikwana ebe iwe mara eh, ịhụla ihe onyonyo wepụtara si na kamgbe ọ rịwara ọrịa ọ na-achọ onye ga-enyere ya aka iji kpọpụ ya mba ofesi India ka e nwee ike gwọọ ya maka ihe mere ya n'ụkwụ n'ihi ihe mberede okporo ụzọ o nwere eh, gị pụtazie mmadụ enye ya ego site n'aka gị ka e nwee ike hụ na akpọgara ụlọ ọgwụ ọ na-apụtazi na-akọwa na ị chọzighị inye ya ya bụ ego ọkwana mee ihe kwesịrị ka ime iji iji hụ na ọ gara ụlọ ọgwụ dịka o si mee biko kọwatụrụ anyị ihe nwere ike ikwu ihe niile nwere ike ikwu banyere ihe dị otu a ka anyị gaa n'ihu amụọla m kesịla ọjị ya na soshal midia ama m na ogbe ndị obele mgbe na art fim so ka m mara onye ọ bụ so one olu uh, I think about that was uh, early ending of June. Mfu messenger na Facebook. Ọ sị m na ka m nyere ya aka ka m ngwa somebody onwe onye ọsị ka m gwa ka o nyere ya aka so m akpọ afa the person first so ka m gwa na ọ chọrọ ịga India for surgery na ụkwụ na-atụrụ ya So come what the person can the person yellow yaka. You see, no problem. So reach out to the person. See, and the way, nay, nay, nay, na this uh, this brother bo instantly no need the help. So the person I say okay, no get e help ya. Oh, question no get help ya. Man, I will translate. I say na na spirit here color help this man. So when Papa cancel the audience, see, na the this man na no law if okay help because there's always some challenges na no you mama ke on ke e help lo. Eh, ihe ịhepụrụ gị so nke a galụ so nsemba no problem a ga-epostu pikchọ ya story ya na my page ka mfụ ka bụ mfụ kọwọ mebi na ọ ga-enweta um, enyemaka so m post story ya na my page facebook so ndị mara na-asị ah sorry na makwanye this boy ah you know people were commenting and rest of them so m raise hundred and 103,000 mfe nyere to pencil si ya na mekwa ife m raise mana subsequent time anytime ya no na ahun ke eme ke ke ke malo so one of my brother wey pom uh, afra o uh, james asika ọmọdé ọhún oboloku abunye oboloku so ọpọm sim na nene no wọn Actually, help and often I page I have si a yes now, yes na ọ chọkwa ịga abroad When mụ money I afụbe now once money I ya one. it's not only help the boy. See, no problem now. Yeah, yeah, yeah, go ahead and help all the guy. So about one week after again, upon say okay, no get him. Now the boy see na the treatment was six point five million. I no get him. No go ya one point five million. No get him five million naira. So that guy will do. make the process of visa and uh, of people like about uh, India. And awesome now. na while jimdi ego n'ọchọ ka m facilitate the the the process ka m wee nyekwe account after everything so nsi ya no problem mgbe ọkụ esila egbughe ozugbo ozugbo nsi ah na god chukwu emegwoghe something dị mma you know na nekwe na send go the money and ọgwa m na one nyere five million so fine prepare ka gaba first of all ka anyị gaba medical report maka medical report onye m before nke onye send m before ọ dịlọ ọ dịlọ mma ọ dịlọ genuine ọ agụ n'ọgwa wee ya lọta no x-ray no test nothing nothing so just report na ukwu na atụlụ ya that's what they wrote on that report so si ya mba na nke a ma alụ ọrụ na amanya visa that report na a ga-aga hospital last suit na Lagos or recognize hospital kemikere nye ya report x-ray ka emeke mee ya visa application ọsọ m nsogbu adịlọ then kpọzi ya ọsị m na ọ nọ ya o beautiful nọ Legos ọya kwudo onye na-akpọ Joy Oluakụ Ọdịnta na Legos, na ọ ma anya ụlọ ọkpọkọ gị na lasut ka e wee mee gị test x-ray na ife niile ọsị m oke m wee sị ya na ego afọ 1.5 um, million dị n'aka ya na ya eyizukwana ya na a ga-eyuzu ya wee ad ya na nke a ka e wee weta bank statement for e apply visa ọsị m nsogbu law na no problem oke ọsị mba nakwa na the man send the ego James Onwode na ọ sị ya wulu 500,000 from the money ka wee mee personal uh, you know, personal uh, you know, stuff nsị oke no problem ka m jụkwa ya njụ esi ka m mara ka ọ bụ eziokwu mgbe kpọkwa onye nye m ego si ya na-ekwe efe Kingsley ikwu ọsị m yes Now I had to do 500,000 for personal use. And I named the 1 million naira for the processes. So I, I, I went to the medical reports. Everything was the first medical report I went from last week. We all up there without S3. Mr. Famba, Mse Princess Mba, please, I some genuine report. The report should come with X-ray report showing that this is what is wrong with this man. If our neighbor we are the issue, with that report now I can send ya to ọnụọgwụ nọ na india ndi to be assessed here. they will now check the cost and everything you use any invitation letter so the issue again was that ọ sị na na ya na nwanne ya ga-eso ụga somebody ga-enyepụ ya na place nsi ya well, now this money adịlọkwa enough mana nke abụla nsogbu yes can't. I'm kpọta mmadụ so yeah We got as caregiver ọkesi ya mwepụkwa mm-hmm. onye nye m ego si ya na na nwanne ya nwaanyị ga-eso ya aga the man asị m no pro the man asị m no the man asị no problem na um, if na ego ọ bụ na dị ego ezinụlọ for him that he will send more to make sure that he gets to to India and he finish a medical report which I have everything on my phone but because the girl was giving me information pictures and every details then ẹ̀yẹ sẹ́ ẹ̀yẹ yà dey hard copy because all all the interview for interview for visa all ọ̀nyẹ̀ àgàgà interview ọ̀pọ̀lọpọ̀ àgàgà interview àwọn òmùbí yóò pé agent gé apply na for visa then yàwọn yẹn òun yẹn àgàgà interview for for his visa for his travel so ẹ̀wọ́n tẹ every medical report for him everything ó wẹ̀ ike ìwé ga oge oge wíkẹ̀ wẹ̀ ga um, eh, India for treatment wọ́n tẹ pé hospital na India through his connect through his his connect ọ̀sìn náà wọ́n ní na only somebody. igewe ike um, na o nwere onye ga hospital mana india and say no problem i just the report and you send yeah, nah, that soft copy of that report from unoguna lagos mass hospital in lagos away nye anyị eh, invitation letter from india then now all i know i actually sponsor the trip for him to go to india so i i got i get the introduction letter as an ngo then bank statement to back it up that we are the ones sponsoring his trip to India. Then what we require again is to provide a bank statement too with the introduction letter. So we say, okay, the one million naira uh, in the account, then we get to because pay into the account. We send any account number, our company, my company account. Send you there. Can we make print a uh, eh, ah, bank statement so that to apply for the visa for you? onye ebe a ka nsogbu si wee bido ọ m na ee eh, na ọmasị ndị one naira ọ ifọ m I have it on chat on my WhatsApp na ọmasị ndị one naira na ka m eh, onye nche ndị m 5 naira ka m ya gwa ya ka the pesin kpọọ ya na phone ka ọ gwa m before o send the money to me si ya okay no m wee onye m ozi ya na na onye mkpọ gị na 1 naira Now ọ can't m you know I'm mfe na-aganụ so all this while I'm I'm going. This is the message before you know being posted postu ya si na erezigo money before for kensil ọjị nke abụrụ the first time erezi money for I'm going to raise near 2 million naira 1.5 3 million and he end up n'ụlọ na anaghị enweta um, good uh, report i ignored those uh, um, those because you know I, i know that up now, maybe the process, this guy will bring India for his treatment. Then I told him where I will take the money. Oh, go, maybe no use go um, the money. Yeah, nah, only use go the money. Gwam, na m gara ike gwakwa onye asị ndị ego si na nene nene inwe nsogbu na nwe ka ọ si mana ọsị m ee eh, oke na ka asị the 5 million naira na to ya ka ka o were wee mmeri proses na uwe ya nọbụla ego ezughọ na m hapụ ya na ọ ga arenje the thing aa nsị ya mba biko na mmanwụ ike kọt corners na ndị anyị instruction that i should follow process account account it and make sure na india so ọ oh, bụ ife merenụ so ọkpọ ọkpọ dị mmanụ nye m dị ego dị mmanụ nye m dị ego asị ya no please go back to harrison and follow the process And um, for some evidence, people they sending a message now. And you go this boy before, go before and uh, um, or we can go see wega. So for us now to make sure that when you look at India for treatment, we have to follow due process. So it's okay. Near deadline, second year deadline. Now, okay, I send them bank statement yeah. We send them bank statement. So near deadline, send from now till Monday. Last two weeks ago, I uh, yesterday. Now, obviously, all the money, I will refund the money back to the person sending the money. Because I person in instruction now, only you get same only I'm meaning in car. All I'm going to give go na account because of past history, same way to go. So um, that was the issue on ground. Then also na no matter the ego na ego I, I go I, I go uh, disappear or something. So see no problem. So let me report back to onye izi m ozi ọkwụ that was what ọ eh, oh, ife men that was the stage mụ na ya nọ so m tetaza eh, this morning somebody akpọ m na afụ na afọ vidio na social media ọ na accuse m na na na ndị fraud ya nnapụ ya um, social amount of money so ọ ọkwa ka mụ na ya si wee si wee ga. ndewo kemgbe ị nọ akụkọ a maka na ihe ndị ọnọcha na-ekwu ị kpọọla na ya jụọ ya kedu ihe ewu iwe ya mgbe ị hụrụ eh, foto ndị a na-agarị na soshal midia gị na ekwuola mba sorry yes ọ dị na mgbe o wee na miss ya fon mgbe azụ na mkpọchi ya n'azụ so ọ na-aba mba na fon you know i think ọchọkwa tie team na voice na na live video ya because I'm voice ya ọ na-akpa mba si na na nnapụ ya help you know ọ na-akpọ m iyi na phone na nnapụ ya help na you know that was all you're saying so was not causing me all oh, early morning i just woke up nọ na bed mba sị mba na nke akaligo aka nke ọtụọ ya immediately mkpọkwa onye nye m ego si ya na-ene nke ka you know negodu ka m na this point man si wee je you know and um, Osumoke cannot get reached out to him to know what uh, why he's now you know uh, emotionally blackmailing me on social media. So how come at this boy's regard? There's nothing one of the further. Nothing else. Ndewo. Um otu ah. ihe ime ihe ndị uh, o kwuru ebe ahụ um bụ na o ji ụfọdụ ego ahụ wee hazie uh, ilekọta na e, ezinụlọ ya maka ihe m nọ na vidio iji lekọta ụmụ ya anya na ihe ndị ọzọ ọ kọrọ gị nọọ ego ahụ ka o ji tinye aka wee lekọta ezinụlọ ya onwe mgbe o ji ụdị o kwuru ihe ahụ mba ịmaka na ka m ọkwọlọkwọ m ya ịmaka m kwukwu na vidio sị na from the five million na enye ya ọ sị ya were 500,000 for ilekọta as in to sort out eh, personal personal needs ya so ọkwa ọbụna nwere ego ọbụna nwere ego oge use from that money ọkwa 500,000 ọbụla 1.5 million ka ọ kwesịrị use from that money and ehe and nkwa ọbụla na rezinye ego o nkwa ndị rezinye ego you know and which I told you before, I raised we raised hundred hundred and twenty three thousand for him, and other people raised ego before. Okay, for ya. mana oh one thing, mata na ọ dịlọkwara ga Dubai ga take care of himself ọ sị na ọ chọkwa chọkwa ọ chọgo omegodo vidio musical video ya onwe egwu onwe egwu release recently na page ya that na ọ chọrọ release ọ chọrọ ka ka omegodo music video ya ana ọ ga ọ ọchị ije Lagos ọ ga-amụte promota onye musical production onye ga-eme ya eh, video eh, ah, production so that onwe original video you can be able to raise money more money so Ocho honored him that money isn't for the money to promote his music, his musical video. I communicate way, you know, get more money. See, I'm back. this boy will come now, this man will come now. Ego agu, obnuzula for this thing. Now give me Kenya Ziki, Onye Ziki more money. I'm sorry, my boy, Ibo Madi Loka. Gani, Gani, and our Okay, Onye Gani give more money. So, because he was ready to even, in more money, Obnego, Please, let's follow up through the process. ka ọ ga-esi wee dị mma for me and you ka m nwekwa ezigbo afa because the man nọ na na nyekọ gị ego and without following eh, the instruction onye m ga-enwe ajọ afa na mụ na gị ịkụ na afigo wee wee rie dị ego so ọ eme mere kamgbe ahụ kwana na ịkpọkwala eh, nwoke nyere gị ego asị gị nye si lekwalekwa ihe na-emenụ imela ka ọ mara yes eme m nwoke a ka ọ malụ nwoke a sị m na Uh, na ọ naghị ọ naghị alaik ndị na-adị dubious like sorry uh, ndị na-eme karata na-adịlọ mma na na ego ahụ ọ ihe ọ na ego ahụ na ọ ga n'elu ya to charity ọkefụ ya na ọ bụrụ na this boy achọrọ folo the process ele go down to follow up on the matter na ọ ga-achere the money to charity you understand ọ ihe for him to for me to send this money to him, most of the time one naira, one kobo. Now I got the money back to charity, to different kind of charity work. Up not all ka will to the back of money going here for his own health. We get the money. They will take the money back. Oh, we take the money back. Oh, take the money back. Kita, echi. Like I know my brother am going Lagos. I am many process of the visa. Any go everything medical report available. Oh, oh, oh, oh, oh, take the money. Ta ta ta ta Echi on Monday, we start the process of getting getting a visa to travel to India. So that's just the thing there. So the thing now, now yeah, we take back the money in gold daily. Yeah, we take it back. Then we now um, proceed to follow up on, on helping him. Um, ọ kwara na ka na ọbịa na na ego ahụ adịghịzi ugbu a maka na o nwere ike ịma na mmadụ na ego nsogbu nwere ike dapụta dapụta di otu a

ego adịlọ ya site na ego na na na-atụzụ m gaba na London ịtụrụ gaba na na na Nigeria so ọ dịlọ straight forward okefu ya ọ dịlọ straight so mụnwa na onwe m achọkwa m achọrọ m my name and though people are already having a negative uh, thing because all humanitarian thing onye onye onye arụ na-anwụ people will feel I'm being wicked I'm long wicked okay for ya mana m na-follow process enyi m to avoid me having issue with anybody Okay, ọkefia mana ọ bụla bịakịta asị ya oke na-ene ego enyi ya na o yuzu ya for personal issues na o nwere nsogbu nke nwere nsogbu nke then the man agụgụ m the man the man nwike si okay no problem harrison send this money to this man i will do that mana onye lọm instruction send that the money to him you know and his, the man is also available too ọ bụ na nke ịkọnekta to people too for you people to even hear from him too maka o nwe ife ọma mana kịta ọ dị embarrassed now you know i'm even i'm, I'm embarrassed that only me informer now. You know, these things will now uh, if I know I wouldn't have email by farm make it up. So so I'm still ready to continue the process. Mana atom can clear go if I go public let him come out and clear that Nangwaya refund that this money for his health, for his visa. Umeloya, that's number one. Number two, Ugondi raising money money to you before, amounting millions. Kifiji away me. oh number two. nọmba tiri mkpọga gị n'ụlọ ọgwụ na Lagos ka emego x-ray treatment ọ ga-aza ajụjụ ndị a maka emego ụmụ ndị ife ndị a ka mmenye ya visa ọkefu ya so ọ ga-akle ndị a kịta because ife okwu na social media na ọ asị ọkefu ya I'm not withholding his money to to make him not to get well mana o nwere ife ome nna like lọ ọ dị tenye ndewo o nwere ihe ọzọ o kwuru na ịmana isi na ọtụtụ ndị mmadụ enyerela ya aka n'ọgbagoro n'elu ihe ọtụtụ nde ego ha kwurula n'isi ya mm. e, ihe ndị o mm. kwuru n'ebe ahụ ọ sị na na ndị nyerela ya aka na onwe ndị na-eme ihe nkiri dị ka o si eme nyerela ya aka na naanị onye a na-akpọ ule Dochiewe onye kpọgara ya n'otu ebe ọwụ anọ na-agwọ ya ee amana mma ebe gị nwa si nweta eh, ozi gị na ọtụtụ ndị enyere ya aka ruru nde nde mana ihe nwa ji ọnụ ya kwuo na vidiyo ahụ anyị kiriri si na ọ bụ naanị Yul Edochie onye na-eme ihe nkiri ibe ya gbaa ya gaa n'otu ebe ọwụ a na-agwọ ya gawa iji gbakwunye amanụ m ebe eh, nke isi nweta ozi nke gị na enyere ya ọtụtụ nde ego iji nye onwe ya aka ị nwere ike ịgbatịtụ okwu banyere nke ahụ Yes, um, all the two only, only go um, yeah, only we get all like two or three names, you know. Only go some group send me go. Okay, for eh, yeah, only and only about uh, okay, KK, you know. It's an raise the money from that platform. We in here, okay, for you. And almost the same thing make it up if you made that time too. It will be though, so you know. Then oh, another group again. Mm, mm, mm, my Instagram DM too. It's an um, evidence of payment. Any, eh, any, yeah. Eh, kefia and now elugokwa elugokwa eme ya eme ya visa wee sị mba na o money o money ka ume ya n'onwe ya ume which I still have on record too and um, I will release most of those documents mana mmanwụ ike release the medical document of somebody that is what I will not do so that for everybody to if everybody to see what is really wrong with him and I won't do that you know mana own more than two three people any evidence of payment enye ya for this same uh, issue which was not done. And now my friend there efu before, ewe ewe esi ewe afọ, ewe gwam na biko ka m were make sure this boy follow this process We way we say we dem ma. So ọ bụ na o weta this money back I ga video the process and I'm m ga-alụkwa the man nyere gị gosi ya biko na na-enene ọkwa anyị nne bụ ofu hapụ m ife ndị ọzọ dị n'ime ya so let's we can start back the process mana ọ ga-agarịrị India ọkwa my own state my own state that ọ ga-agarịrị India o nwere mgbe a na Lagos wee dọkịta si anyị na ah this thing ọ dị nke ya na Nigeria na na prime one eh, premier hospital na Abuja na onwere ndị Indian doctors nọ dị anaghị aga eme ya nọ eh, west shift nọ wherever ka ọ kpọ ya nwere ife ọkpọ ya nsị ya mba na the man inweta ego sem na ọkwa India ka the boys nọ chọrọ ịga no kanka. So there was never a time, um, um, you know, he's, he's like a brother to me, he's a brother to me, and um, I won't do him bad. I only helped him. He reached out to me for help, and which I, I provided my platform to assist him. So, man, stop here from getting that help. Man, I, can, I made the thing called the, or the uh, offload due process. Oh, he, he was in here doing another. And I like like work out this program. Maybe for twelve of us in weekend or one on one. Not just achụzizi ndị in ka ọ So it is on one naira from the money from the money is 1.5 million naira If I use the yuzi I ya bụ about let me say 150,000 naira yes 100,000 naira, two times cancer ya to the girl na Lagos o were kpa kpafa transport We made the medical report the x-ray and also start the visa processing so nothing, no money was taken from there. In long one kobo from that money, you know. So and up a frame, you know. So okay. and I'm surprised not just up there with this social media outburst. Okay, fair because open up, open up on my phone or not since that's reason why I will take that money back. Open my phone since. Kedu mgbe kedu mgbe a kwere ego a na akaụntụ gị kedu mgbe e nyere gị ego a? That's the first week of July. first week of July ka a ya so ọ ka mere na nso nso unu ebidokwa njem ime akwụkwọ ya eh, onwere medical report adịgo available ọ ifili the form kịta for visa ya kịta you know fresh nke a apply go before nke a apply kịta nugo expire I ga apply kwa new one new one kịta I apply ya kịta ibido e the whole process enyezi anyị eh, new date o were gabazie na na embassy for um, for interview ndewo igbo ndọma dịka o si dị na e, imeela maka ịbịa nọnyere anyị anyị na-agba mbọ dịka m sikwu na mbụ inweta ya ka ọ bịa kọkwa ka o si dị ya n'ọnụ e, anyị enwetebe ya ọgwa na anyị nwetara anyị gara ime ka gị na ya nọrọ ebe a kwuo ya n'ihu n'ihu mana anyị mechakwa anyị ga-agbakwa mbọ na-achọkwa ka anyị ga-enweta ya iji pụtụ na akụkụ ihe ajụjụ anyị na-ajụ gị banyere gị na okwu gị na Kingsley Orji ka anyị tinyetụ anya maka ihe banyere e, nwunye FFK Fani Kayode ọ kpọkwara aha gị si na iso na ndị na-bịara zọpụta ya mgbe nsogbu a na-adị ya e, anị ndị mmadụ tinyekwara ọnụ na kọmentị m nọ na-agụ banyere akụkọ gị na kensili a sị na na ọwụ na ohu ndị nọ na-ekwu na ọ dị ka ezipụrụ ya bịa mebisie aha gị mana ọ bụghị ebe a nke anyị na-ele anya so anyị chọrọ ile anya na otu isi nyere esemokwu dị n'etiti Fanikayode na nwunye otu isi bata n'ime ya okay um Precious bụ um, ọ onye Anambra bụ Precious so ọ nwanne m so mụ abụ onye Igbo ma m onye Imo steeti ma my dad bụ onye Delta steeti so mụ na Precious amalụgo like for the past um oke o nwere mgbe ada jizọs nwere nsogbu ada jizọs nọ n'ụlọọgwụ mmepada jizọs kama precious ọ bụla nọ n'ụlọọgwụ ọ na-ebute fruits and other things n'ụlọọgwụ wee hapụ ada jizọs that time so ọ mgbe mụ na jizọs ịmalụ one on one so mgbe m na na ọ kpọ m na phone sị m na na ọ na-agakwa police station na I invite ya for onwe case with the husband and our husband friend so mgbe a asị ya mba ok no problem ya gaba na mgbe dulu somebody call somebody na phone si ya solo precious gaba na police station yan yin feedback in case anything we know. So the person come na phone say na na na equal operations operations couple na na the police station na akpoche ya. Anoche ilaro na cell. So say ah na ah what case if eh, oh the matter engine eh, eh, invite ya abulokwa criminal matter ege wele oche na na cell. So mo happen ibn asaba. So happen asaba that um uh yesterday day for yesterday morning. Batazia Abuja so olùdíje àgbèjà through to free and sell ọlọ́kan and sell uh, precious so wẹ̀lú ọ̀sán ní lawyers ọ̀sán connect to some lawyers now and wẹ̀ bí ló gawalẹ́sẹ̀ you know gawa you know begin the process of getting her released you know so and um, the matter o ji nọ na sel ọ bụla ọkwa mata o kwesịrị nọ eji egweji kpọchiri ya mana ọ maka na ịma na ndị ukwu ndị nọ n'obodo enweghị powers na enweke use the powers to you know to try to yeah, oppress ndị ọzọ so which more are they against well well so from there is uh, wee gabazi nje gaba some places we make calls before uh, they release your precious around 7 p.m. yesterday they released your precious so all uh, oh, ifemenu yesterday ifemenu this period. Okay, ndewo imela um, biko ihe um, ọrụ na um, Kingsley lọghachite mee ihe ndị unu chọrọ ka o mee ee ịma na ahụ mmadụ dị mkpa unu gbalịa mara ma ga-eleba okwu ahụ anya gịnị ya ọ bụrụ mm. gị nwee ịkpọ ya n'ekwentị kpọọ ya unu hazie nsogbu dị n'etiti unu maka ahụ mmadụ dị mkpa ọwa onye dị ndụ na-enwe ike ikwu okwu ma ọ na ose okwu ma ọ mee ihe ndị ọzọ dịka onye na-arụ ọrụ ịhụ na inye ndị mmadụ aka gaa n'ihu mee nke ị nwere ike ime gbalịa akụnụ hazie ya bụ esemokwu dị n'etiti unu ee imeela maka ịnọnyere anyị ee mgbe ọzọkwa anyị ga-akpọ gị igbo ndị ọma unu ahụla ka o si dị n'okwu banyere ee Kingsley na Harrison Nwamishu ee anyị na-agbakwa mbọ dịka m si kwuo na mbụ inweta kinsili ka ọ bịa kwuo ọnụ ya na ihe banyere okwu a anyị ga na-agba mbọ mgbe ọbụla anyị nwetara ya unu ga-anụkwa ozi n'ebe anyị nọ ndewonu maka ịnọnyere anyị